Hello, good people. Igbo anyị abịa. Igbo class world. Brothers and sisters, today we are calling only those that reside in the United Kingdom. Only those that live in United Kingdom to study, to go to uni. Do you want to upgrade yourself? Upgrade, upgrade, upgrade. If you are living in United Kingdom, you don't up upgrade yourself, then you will not climb to your optimist goal. So upgrade yourself. UK is land of study. UK is land of um, education. UK is land of opportunity. So grab it now. I will place WhatsApp link if you want to study, if you want to go further, if you want to upgrade yourself, just uh, WhatsApp us with this number. I will place the number letter and I will place the number in the screen. You will see it. Either you screenshot it or you you copy it then supposed. Then there's um we ha- we now have partner where you can go and enroll enroll in the uni. Do you have children? Don't bother about children. Then um student finance we cater about it. Are you going to work? you you you feel you can study you can study my brothers and sisters you can study while on the job why on the duty? You can upgrade yourself. When you upgrade yourself, you will climb to highest tip. You will see yourself uh, proceeding. You will see yourself progressing. You will see yourself in the highest pool. My brothers and sisters, it's very nice. So, we know how to place you eh, to get the, the proper requirement to get into uni. We know the universities to place you, to gain you admission. Do you want us to gain you admission into uni? You are out of school for a long time. Your certificate doesn't count. All the certificate you acquired back home, it doesn't count. It's long time. You, you, you are going only walk, walk, walk and come back you want to study, you want to upgrade yourself, my brothers and sisters, I'm advising you to upgrade yourself. It's very, very important. Do you want to further your education? Do you want to further your education? Here is the right channel. We are going to show you way. We are going to brighten you. We are going to show you the way you never know before. Then you will be happy and you will thank us. You will give testimony just whatsapp this number in fact i will place the number i will place the number and i will place the whatsapp group if you are not in uk my brothers and sisters please do not join because your turn is coming i will come later and place the link of those in um, Nigeria to join. But here is not for those in Nigeria. Now I'm calling only those in United Kingdom, UK, UK. I'm calling only those that based in UK now. You but you will have necessary like documents, resident permits. You will have it before you can enroll. But your certificate, maybe you feel you are not qualified. We are going to place you where you are going to uh, see that it will in short it will act like magic you will say hey igbo anyị abia igbo class world i thank you we you will later come and do testimony you will give testimony that will marvel the world ụmụnne hmm, ọ bụrụ obele ihe ka a na-eme kedin ka m gwazi unu okwu ka unu wee ghọta ọfụma hmm, anyị na-akpọ oku ndị nọ na united kingdom anyị na-akpọ oku na-asịfa ọ bụrụ na ị nọ na united kingdom ịchọ ka ibido akwụkwọ ee eh, na adult ya na nka gị ya o nwere ihe adịrọ possible o nwere no age limit no age limit do you want to study o nwere onye mfuru na-eche nche ọ na-emekwa adult nursing nche ka ọ na-eche ifu emechie kịta upgrade onwe ịchọlịa gbatụla anyị n'ekwentị anyị ekwentị anyị ga-etinye kịta abụ nke ọrụ anyị na-akpọsọ ndị nọ na united kingdom ndị nọ n'ala igbo ma ọ bụ ebe ọbụla biko unu ewe n'iwe anyị emechie kpọkwa unu nke unu mana kịta abụ ndị nọ na united kingdom ka anyị na-akpọ ị chọrọ ka ije gụọ akwụkwọ ị nwere ụmụaka ichee na ịma ngụnwe ụmụaka ga-enye gị nsogbu nsogbu adịrọ ndị student finance ga-afụkwa ebe ụmụ gị ga-anọ ị na-agakwa akwụkwọ ị na-aga ọrụ ichee na ọsọ ọlụ ọlụ ị na-alụso ọsọ ọlụ m eh, keke ezi ọlụ a ya bụ ọlụ ịmago ụmụ obele ọlụ ụmụ obele ọlụ minimum wage a onwekwa ebe ọ na-edu gị edu ọ ị na-enweta obele ego obele ego ị ga-enwetakwa ego nri nwechetakwa obele ego iji ga-eme ihe mana ị yara achake chawapụta nye ihe a chọrọ ịma na United Kingdom bụ land of study ịmana land of opportunity a sị na study em um, knowledge is power a sị na study bụ power knowledge upgrade onye ọbụla na upgrade onwe ya everyday upgrade ya onwe gị upgrade ya onwe gị jisi ike tachite alụ wee pụta isi na n'ikago isi na n'ikago gwogwo isi na mba n'ụbụlụ adụọzi gị anyị na-ekwu onwe ndị anyị na fana pati na kịta hmm? fama ka fa si ga-eje meelu gị mee gị ịma na satifiketi dị n'ala igbo akaụntụ ọzọ maka ote aka ịpụta n'ọlụ isi iwelu satifiketi si naija bịa ọ nara akaụntụ kwa ole esi ma igụlụ akwụkwọ ebe ị ga-ejekwe ọsọ gị bụrụ lọya bụrụ ihe niile ị ka ga-ejekwe ọlụ nche ị ka ga-ejekwe kia giva ị ka ga-ejekwe ịmaga ọtụtụ ọlụ ahụ ọnwa agara ọ dị mma na ịbịago nwa ọpọchuniti ichenjie ọpgredi onwe gị ọ bụrụ ya ụmụnne ị ga-atọzi n'ọlụ ụkwara ngịda ọlụ ọlụ enwere isi ọlụ mbadinihu ị ga na-enweta nso ego nri ịmago nwechetakwa obele ego iji gaa na-eme mmọnwụ bụsị bụsị makwa ndị anyị bụ mana ị gara nya klambụ ka isi wee chọọ ịmago ịghara achawapụta chawapụta bụlụ ife nke ụwa ị chọrọ ibu ife nke ụwa ị ga-eje nje obere akwụkwọ uni bụ 3 years 3 years ma ọ fọ ijechego ọ ya ije upgrade onwe gị ndị even ndị ebi na befa ọtụtụ ejere akwụkwọ mana ijere akwụkwọ upgrade onwe gị mbọsị ka njele ebe nwa mfu onye nche nwa ọ katagokwa arụ nnọọ kacha gwogwo nke na-enye ọsị m okenekwe ma ọ bụla onye onye igbo mụ na ya kalịba ụka wee gwa m na ọ na-agụkwa akwụkwọ mgba na-akatụ onwe m mbọ ọ na-agụ akwụkwọ adọt nọsin nwoke nwoke na-eche nche ifugo na nwoke ahụ ma ihe ifu na ụma ihe ma na ọ ga na-eche nche na-ejekwa akwụkwọ ka ọ ghara ịtọ na nche ịchọrọ ịtọ na nche ịchọrọ ịtọ na klinin ịchọrọ ịtọ na kia ị kwesịrị ịtọ na kia n'anya ka ifu ihe na-agafe gị ihe a ntinye na-enye nee nọmba anyị nọmba anyị ga na-agafe gị ya bụ kọpilinia nshọt mma etinye WhatsApp grupu maka ndị nọ na UK chọọ ịgụ akwụkwọ ịchọla ịgụ akwụkwọ ịbata em onwe ndị anyị na fana patina educational advisers anyị na fana patina ketas anyị enwego ọtụtụ patina anyị nwere ọtụtụ patina maka ọlụ maka health care certificate anyị nwekwa e, patina maka ọtụtụ ihe ketas anyị na-agazi global anyị bụzi global patinas anyị na-agazi nuklia anyị bụzi global patinas ọtụtụ ndị keta ya bụ ụmụnne anyị azọpụgo anyị azọpụgo ebe niile anyị azọgo ebe niile gwogwo maka ọdịmma ndị Igbo o nwere ndị nọ na United Kingdom ma anara enweta infọmeshọn ebe a ka ị ga na-abịa kesaa na ya tụsaa na ozi ọma anyị tụsaa na ya biele na anyị aka na shia bọtịn zụko na anyị anyị unu nyekwa anyị staa anyị ga-ewe nye na anyị staa tụọlụ na anyị staa ụmụnne mee na ka irute anyị amụ meenụ ka irute anyị ọchị ụmụnne kedu nke na-eme hmm. ịmara e, anyị azụgo ebe niile gbuo maka ndị Igbo ya gaziela unu ụmụnne ka emesịa n'o ka eme